Shehan, onye bụ isi ngalaba ihe gbasara mmekọrịta mba na ibe ya na Mahadum University of Baltimore dị n'Amerịka, kpọrọ oku ahụ n'ozi o dere n'akwụkwọ akụkọ Washington nke ụbọchị Mọnde, abalị anọ, ọnwa iri, afọ puku abụọ na iri abụọ na otu.